one of the most happening places in Nigeria. uh, no. It doesn't look nice. really? Why? It doesn't look like US. It doesn't have to look like US. This is Nigeria. Nkunu <laughs> na-agbọsị taa naanị bekee, Da? Da? ada ọda ana Igbo. Ịmụ ọda ana Igbo nwanne m. Na? Ịmụ ụmụazị a mụrụ ebe ha adaghị ana Igbo. Olee otu obodo anọ kọrọ na ihe na-eme ebu anyi bọga bọga bọga bọga bọga bọga akwụ ni <laughs> ndị um, America call aga akọla you anyị lotu America He's talking to you. He's like, how is America? How do you find life there? Is it nice? It's very nice, but it doesn't look like it. I just love America. I just want to go back. Also? Um, Imo, I've told you to stop speaking even when I'm around you. Oh. Haven't I? Oh, come on, no, Maka. the first turn. Konga, konga. Like when you get to the junction, take the first turn. Because I've told you to stop speaking even when I'm around you. Oh. Haven't I? Akana, um, it will, bless the Virgin Maria. I'm just not going to ask you. I'm just going to ask you. I'm just going to ask you. Yeah, hello. Okay, um, I should be home in the next 30 minutes, okay? Uh-huh. Uh, ihe mere unu bụ na ihe a bụ nwa ọga unu nwa nwanne m nwoke ụnyaahụ ọ natara ike gwụsịrị ya ya mere akpọta m ya ka unu kọwa onwe unu mafia um, bụ sharon na Daisy This is Imo. He's the driver. He would be taking you around wherever you want to go to. Imo. Imo. Imo. Imo. Owerri. The SAS. Okay. Eh. So. Hello. Hmm? Nice to meet you. Mm -mm. And this is Osas. Osas. yeah, Osas. Okay. She is the cook and she'll be also running your laundry. Yeah. Hello. My guy. Nice to meet you. Nice to meet you. And that is Chidubem. He's a security guy and he's in charge of safeguarding you in this compound. Chiwa? Chidubem. Whatever. Hello. Nice to meet you. Okay, guys. Ciao, ciao. See you guys later. Ciao. Bye. <laughs> Mm-hmm. <clears throat> imo nke ihu gị dị otu a ka na-eme enwerekwa ihe megeno ka m nọchọkwa ka ihe mee o mewe ngonu ga-agbanyere m aka kụziele nwa na aha m ọkwa nwere aha m nọ ya mebirila m aha ya ngede na aha mkpojusi aha m oyi ya ga-ekpọ m aha ya meghe ọnụ kpọ aha m ọ wụrụ ya tachide eze ara ka onye nwụrụ anwụ ya meghe ọnụ kpọpụ aha m ka aha m daa ya ụda na ntị ọkwụla ngwa ọha m n'olu m ụnụ chọkwa ka udori aunty no mind this boy no get swag one single swag you no get see this small girl carry come here i like the girl scatter as in who oh, dey speak english dey speak english you understand na that kind thing. ọsas Osas, gabazie na nne siri ego imo ihe akaba arụ ka ịgba arụ ee eh? kwanụ na ọnwụ obere nwa ka ọ nwere ihe ọma ee eh? biko nwanna Um, ihe nwa jikwa nnata bụ ka anyị niile tikata aka ọnụ wee zụpụta ya mmadụ biko ị ediba ịnụgo onye mụrụ ụzụ nwere onye zụrụ nwanne na nna m zụrụ onye ma ndị mmiri na moto ndị ọrụ izizi nwa onye ahụ azụ ga-azụ maka chineke emega emegara chi mfọ mfọ gị na ọgwụgwụ ya na nanụ m gasịrị amerịka aga ebe ka ụmụazị ji sama oyi ụmụazị na-egwu ebe ka ahụ nwere ike nwere nwere olu igbo gawa egwu okwu m n'okwu a na-akụ igwe m n'aka wetin happen wetin happen why you dey look me. loi loi ọ daa n'aka ehi na you be loi loi ọ mmiwu loi loi eh? eh, eh, naanị obere ihe anyị gara ngwa ugbu a ike agwụla aka mgbe ọla ị nọ na kichin na-eme ọnụ otu mgbe ọla abatara na kichin ị na-agbakpọrọ ya na. abeg dey go you i know your blame you yeah? i know your blame you abeg speak english speak english common english you no fit speak na to dey sharp him for igbo lelelele na you sabi. ka ihe na-asụ english nọrọ nga ihe pụtara ụwa wisara obere nwa mgbe isha amụrụ ya na asị gị buru akpa gị buru akpa gị buru onwe gị agachaga ka ka ka ka kele ahụ ehi kwọ nwa <laughs> na me from benin come here come dey look una face na i blame dey hear me. edo tó tilẹ̀ ẹ̀rì wọn ò tilẹ̀ pani. kọ́ ẹ sẹ́kọ̀ọ́ carry your small pikin oh. o kọ́ carry this girl o oh. i don tire o. Oh. ndá amusu iṣu obodo amusu bịa bịa na-etana amadioha ndị mmụọ ndị mmụọ pakwa aka ka m ga-apụrụ faiva nkwụ idiot bọọla ihe m pụtara wawa ibu hogo na moto ledo obere nwa bọọla mkpụrụ ya kwụsie ntị na-agbara m egwu m na-esogho eso ya n'azụ ka eri kwa nwa otu otu osi maka chineke iwe we moto osi m mụrụ ma felọ breks mfelọ breks anyị niile anyị makpụrụ n'ime rivanize onye ọbụla gaziri ike na ndụkwa nọnsens ehi kwa nwa dedo ihe nga ị na ọgọrọdụ ugboro oro wee oso eko eso eko eruo eruo ya bụ mmadụ enwe fakọlti e, e, e, irie bọga gị rie akpọ gị mgbe ọla abatara ihe niile nọgụ n'ọnụ mmadụ na iburu ibu ị kwesịrị ịsọ dayet enweta dayet ndị ihe ka mkpụrụ osisi ma nwa anụ tọkị gị na-eri ndụ wa na-enwedo balans dayet arịghị ihere agha gị na-eturu oye tomaisad mgbe ọla gị shie n'icha afụ ndị na-enwedo fiva biga m ịkụta ihe m nọ n'iri nri erifere maka chineke na nwari ọgwụ okote ịgara gị ya gị taa ibugo na ị ga-ahụ ya trọsis mgbe ọla mgbe ụkwụ e, e, ehe ga-ere ka no na na na ho yogo yogo eh de me nese nga kan ba me nese se sum ga la biko ke akwa ni sigen eh ha ka ge bia ga gusu obede nwa na ze ya no ya no de se na awu she boat ge ge ge eh no be ushe boat hmm. no know anything eh, ero buru buru so se boat awu po boat awa achi boat awulu so se boat ma ile ahịa ma ọgede boat ma iburu ibu boat ihe bịara nga agụziri nwa nwa ọgbọdọ igbo amụrụ ya ya nọ nga ahụgo ya ọgọyọgọ n'azụ ka ịgụziri ya iwu iwu gas body guide maybe body gas come out teach english you no gree all this body gas my body order ọ ihe iwu body order akpa ushi ha nzuzu na ushi m na ezinụlọ pụọ mee na eji eji m laa bịa ele ahụ gị ewe amerịka gwagwa nwa na ya na-esi esi asị ala biko lọba siri ihe nke ma tell name me dey oh, tell o na she no na my body for dey get power dey tell a, dey tell a speak english make she hear you know say na shun na she dey hear no dey hear that way you dey talk. ọtọ ọrịa nwee chọrọ ọkwa isi e, e, amerịka nọrọ ebe a nọ oyi nga na eme kpụrụkpụrụ eme kpụrụkpụrụ ụdọ tarịcha ka mbe sand ejikwa imbecil si ile ọnụ gụ ịgbakọli ọnụ elu ka opie ụgbakala iji ma amụ inglish ala ekwelakwa gị n'iyi ga Hey, hey, hey, hey, um, um, Shalom. Shalom, boss. Shalom. Shalom. What? Hey, ma, uh, hey, um, uh, uh, uh, okay. You know what? Okay. Ola. Moto vum bulago. He was. Me me me says mbulam go me ihe ana. wellness. Auntie Mo. Oh. Carol wellness. Mo. hey. Oh. Hey. Mm, baby. Allora una dese battere. Una battere. Che quelli. Un già. Che buono. Ah, sei ah. bravo. Sì, tu sei quali. Adesso. Lette lo cagric. Adesso. Sharon. Yeah. I'm um. coming. Mm. Auntie.

Hi, chick. Oh, that's the kid. Hello, nice to meet you. It's Durham Smith. Oh, Carl, everything upstairs. Let's go. Bye. Hey. Let me see again, Mary. antina akụkọ karịrị ọkwa ụta ka ofu mkpụrụ nwanne anyị nwoke si wee je anọ m na skuulu ewee kpọọ m n'ọbago nga na ọbụkwa na ọ bara nga bụ isiokwu ọgwa na a nakọsịrị ya ihe niile onwe onye nje epọt jee dunata nwa ya nwaanyị ọ ya nọzi nga nna ya nwa ya nwaanyị anọrụkwa nga eje m dunata ya kwara ka nnata a na-eku nwa O otu ofu mkpụrụ nwa nwoke nne m mụrụ o ji jee nga e? chineke onye mere nwanne m ihe nke hei onye mere nwanne m ihe ka ọ ga-ahụ ihe ọma n'ụwa ke chineke kere eke Nke mere onye wee kpere 6 to 6 bụrụ ya ọnụ mere ya fasti.

to your mom's room. Get up! Get out of my room! This Is how people behave for Christ's sake? Sharon. Sharon. Sure? I dey wake you later. I'll give you smack down though. <laughs> Forget that English. I don't be your breakfast. breakfast. Yes. You know, so you just say, my breakfast? I'm bad. I'll bring console. What? Sure. What is what? Free. Eh? If you talk say they bring light lighting for you, I say bring food because you e not light rich. But free is not a breakfast. They let they speak English. I don't know why you want me a light rich show lẹ̀lẹ̀ ń nínú lẹ̀ kọ́ ìtò. Before you serve the fruit, did you wash it? <laughs> Again. Did you sterilize it? Did you sanitize it? I just say you know what, chop and one day na akpu you go ask me for this task. Oh wait, wait, wait, wait, wait, wait, Just leave it here. Let me brush out, out it you can dey form small pikin like you no dey form anyhow dey form activity you for no chop this thing na my help you for this your bed house that your flex am for your eye nothing go happen. wetin happen see me here. asas. see me here no dey shout. if you drink dis water finish na mo dey go house o take. Shoe? What is this? What now? Did I tell you I drink this? I need bottled water. Sian, sian, sian, sian. Maybe as today, oh. Not be as today. Now, man, road today. People they look you. Maybe that sanitizing, uh, sterilizing, sanitizing. Take water, me you drink money go ass. Get to the house and get me bottled water. I pray. I know they go anywhere. I don't reserve. I know they go anywhere. Small people like you, they send me message anyhow. For it as i big reach for my house your mate dey wash my cloth your koko here dey send me message ma run go house after i don jog reach here jog reach here you say ma run again go house for my house i no dey jog na waka dey waka na as im man dey jog reach here you say ma go house again go bury another i no dey go anywhere una kill me una kill me i no dey go anywhere. if you know what to do get to the house and get me bottle water because i can't drink that. Right. i no dey go anywhere i no dey go anywhere imo lebi aye tato you you dey lose small pikin she say ma run go house again go pick another water come una don jog reach here she say ma go again ma go pick which one wan take jog the jog I wan take jog the jog go house. na till i die for una neck for this. place una no say i dey try. edi ọnụ gị na-esi nwa ogbe dị mgbe shamara aka ịnọ nga agụsị ọnụ mmiri ọgwa gị na-aṅụ mmiri wata too kamgbe ebra abụlala ozu nwa nchi Amerịka bụlala ya ngwele ka ọ mmiri watapruf gị were mmiri watapruf gba ya n'ukwu ehe gị ka ọma ka e nye gị ya gị bụbu ya nga esonye gị ya n'azụ ka nkata akpa eji ahịa ịmadụ na mmiri na-aṅụ mmiri mmiri bọtụls eh? weta nwatakịrị mmiri biko na mmiri dị support na aga m ga-enye gị ọgwụla eshọl e, ịnwụ na adịnwa ego m ji m tụta enye dị nga na-eji zụzụrụ igbe maka ama m na otu igbe agada abaghị azụ igbe isii eji ada ogo ozogo ana m enye gị nwa ogbodo ị isi amara ya ka ị na-eso gị na-aza ka e, e, ihe gara nwa ogbodo ihe egoro mgbe ike agwara gị ị na-eme eku ihe ọhịa ka onye dịrị ka aga aga wetara nwatakịrị mmiri gị nọ nga ala ga gịrịgịrị maka chineke ihe ọla mere nwa meghe fe fentọ nwa ntọ Malagala the get one basket. Imo, na Ogun na kill Ogun na kill you. Kill you. small girl join. Yeah, I know you're blaming. I'm going to carry myself go for Benin here. Come they do aspect for small rats now blame. See, I don't run no. If you run go fence, ah you know man not there. They go have to go bring the water come. If you let no run follow your people, now you know. Na bi ko loyi loyi re ka go. Loyi loyi. Loyi loyi. mana ga ọrụ na the same compounds gị nwee gị nwee got ịbịa na-agwa m okwu any house anụ ọhịa ka ọ kakwa na anamba otu nwatakịrị ogbede ogbede nwa nwa mụrụ ụnyaahụ shilon onye ọbụla awa ọtọmatik ihe ọbụla o kwuru eh, ebe niile ọkụ esi a na-esi nwoge ya n'azụ ka iji ka ahụ niile na-eme wụọ jọmp wụọ jọmp ka o mega oke ndị amerịka kwasị ndị igbo mee mee ihe onye ji nwayọọ mere biko akpụ akpa m na-eri mgbe ọbụla ọ dụrọ m n'ahụ na m na-eri akpa akpụ e eke ndị Igbo ka e o mega ke ndị Amerịka Don't press that so much, it's gonna sink. Tiafa now. Eh? You become a Tiafa. Here's the same for you. Any chips, ketchup, uh, a mayonnaise, and a chicken. Make it crispy. Need chips and ketchup, a little mayonnaise, and the chicken crispy. <laughs> My God! I will come and arrange that for you, yeah? Close your mouth. Let me talk. I'm the madam. I'm the boss. Who made you madam here? I am the boss. How dare you talk to me like that? Are you alright? You are not. Are you not? Can you just shut up, you unicorn pope? Pope. Oh? Blanca fool. Come on, shut up. You are the fool. You don't talk when I'm talking. Do you get that? You know what? I'm out of here. You Fuck you. Fuck you. Fuck, fuck, man. come here dey sleep. imo. food don done come Imo, imo Imo, ooo. imo imo imo imo rise now akatara imo. imo imo you slap me. acharakwa anya go aga m emere gị ahụ ị ga-eso ọkwa m akpa ihe lelelele ka ị na-ekwe m ka iwu nwa mkpi war naa bëgg. yéen asile toog asile toog. mo you get no sir no do this press up well. I for kill today. no worry no worry I'm here to call you make shop I'm not blaming you. you not shopping again for this no worry. ihe ndị mere n'onye ọzọ ka m nyere gị Chineke akpọọla gị ọkụ lekwe otu danụ ịdịna dị ịbakasịa n'ite otu mkpọ iri mmiri na gara n'ite ya awụkasịa ete ka ị ga-esi asị aka ị na-eri ala gị na ala blanga ful bịara agbafọ m n'ezin nọnsensị ma cherekwu bekee niile m m na-ekwe so nwa m na-ekwe ka m na-elu bọmbụ niile ka m ga na-elu ka m ndị ere aka na ere ana na-elu bọmbụ na-ebusi bekee na-ebusi bekee ele ka m soro wegharị ote kere ana m soro ote ị na-esi ka ahịrị m ya ote isi agba sị madam bayagharị, sọ ya ote sọjisi ya oyi chineke ọ na-eme na amara ihe awụrụ ihe awụrụ na ihu ka m sịrị ihe maka chukwu ụlọ na awụrụ ụlọ bekee anyị na asị mgbe mpe ya na-ele anyị sa ha alụ ụlọ ọgwa m ngwe ọgwa ngwe bekee tọ ụtọ orukwu ụdị ihe elu elu na-atụ nga ya wụrụ ezigbo bekee ka ya wụ bekee ndị amụsị bekee ndị amụsị bekee na-eji ata ata amụsụ kedu otu o dịrị m ya wụ bekee eweziga na nwa n'ụlọ were bɛkɛ kɛ ɛtɔ wɔ akɛm yasi kɛ sita ka ɛni hɛ. i dey do you na shaw i dey do you no dey make person dey fear for dis abeg the one you don do me don don reach no come dey do this kind thing i dey do you. Eh? Oh, Sas. Mm. Sas. Eh? I think I'm gonna die now. You want die? You think want kill? You not gonna do like that, oh? Eh? What they do like that, though? Just the devil six. Eh? Ah! Scare wahala be this one na Imo! Imo! Sars! Hey, look, look, I'm going to go with it. paracetamol na ọgwụ ọgwụ a ga-enye nwatakịrị eludi eludi mmadụ ihe nke biko udu nya nya otu esi nga gị daa n'ala nga agbawa aka mmiri onye ọbụla aṅụrụma mmiri ihe ha ga-eme nwa n'ude ihe ha ga-eme nwa n'ụwa nwa nọ ma nwa na megemege nwa nga a ga-asawa anyị nwa fọgburu ya loi loi loi loi loi loi banana na-akwasa mpụ ezigbo banana nke mara mma wuru banana kwasa akwasa mpe ya ga ịda m ya ada m n'obi o banana na-akwasa m ya akwasa m dakwasa m n'obi o ya bụkwara ụdị banana nke onye nọ na kichin na-esiri anyị nri ụdị ihe da m ọ ga-adabụ mm, banana na-akwasa m ya da akwasa m ndị agụnụ na-egbu nwoke efere nri banana daa kwasam ọ hapụ geeti ya mapụrụ na kichin ị ga-erite nta afọ ọchị ga-akpụkpọ ogo very banana daa kwasam ee. Shut up. I be play beat, you know say sabi sing. Take your food in. longer, <laughs> longer. Take it. Uh, come here, auntie. Come here, auntie. I'll give you. Huh? Come here, auntie. I'ma take give you food. Who was you? Hey, hey, hey. You know, say you sabi play. Don't insult me. Oh. Take your food. Take it. Take it. Up you up. Use your hand. Take it. Hey, you got to quick up. I, I, I, I, I, I no. Take it. It's food. Yeah, the fish. I feel the ball up, bro. You know, I'm from, I'm from, I'm from. You should, you're, you're, you're, you're, you're, you're, you're, you're, 你好，问你，我也是打掉的。Sorry. I don't get it. Barista, you already know my elder brother can't even here again. My brother bụ onye nọ na prison a na-ekwu okwu ya, ọ bụ inwe idea. Ka ị chọọ ka emee you, you might the, the worst part of it bụ the only dirty nwere ọzọ ego eji take care of ndị na-arụrụ ya ọrụ ọrụ na house ebe nwere ego eji akwụ ha ụgwọ as in agbarụ ego in Nigerian money but I gbakwa ego to barrister e n'azụ ka ọ zụrụ ogbu mmadụ imezo wụrụ onye m sị gaba nga ọsịkwa ga nga mkpọrọ ọka ma ọwụ ikolu ma ọwụ ha achọrọkwa m ịnụ kwuo onye tukwula ego wụọ m nri wụọ m oke ha ibi nke ọṅụṅụ ebe enyi na m m onye agbakwụla ego m akụ ilu dị ele ekwere ụdị aka ọrụ dị ihe nke ị ga-anọdụ eji akwụ ndị ọrụ ụgwọ kwụọ akụkọ igbo kọwa akụkọ oyibo mgbe oge rigara ka mmadụ jide m ụkwụ ụnụ ga-ahụ nke trọbịa asị n'igwe See the water Isima isso, you. Excuse me, just what? Isima bring water for you. See the water for you now. wetin happen. you wash it. wash no wetin happen. did you sterilize it. hey sure no. did you sanitize it. sanitation today no be saturday na no. one animal one. and you want me to use it. to drink yes na let me see my water for you. wetin happen. dis small girl dey use me dey shine for dis house. nigeria adịghị aka aka na loyi loyi adala gị abịa bịa chineke akwụọla gị ọkụ ọkụ ire mọ mabịrịbịrị isi isi english ejila english hotel sojisa gị oyi loyi loyi. <laughs> He say ma bring water come i eh. ah, bring water. Eh i say take wetin i hear sanitize it uh -huh. uh, eh, wash it uh -huh. uh, eh, sterilize it uh -huh. i no hear one. kò ṣe rí ẹ kò dá gẹ ọhún ngam nọ kìnnàbà blablabla did you fuel it gini eme ka zombi did you petrol it ìdí yanya did you mm, gas it yii mụnaga wo anyị na-anọ na the same compounds gị were m na-emefu bọọlụ ka obere nwa imechi amụrụ ya yeah, we have for America. I blame you. If to say your ear and I hear that English, you for that explode. Foreign English, they say this English. Bekee na onye esiri amụrụ m n'elie. Lekwa gị ị na-ewetere m ọnụ. Ịmakwa English bụ nga anyị koshi english wunu lai eh, eh, eh, taproot mpamu wo english mpamu mure elihe na kpea mpamu mure beyonce na na na na na grammar gị nọ ngi sisi Bsc, beyonce no sofa your hand hmm. bsc graduate bigini not know anything learn english now gree learn. gaga bi gaga na ṣe ọsọ bi ẹ uh, foreign english wey dey send come. Hmm waiting for carry me call the phone. English amusu ni ina ase here. Ima ima anu na kitchen. You grow English kitchen. Kitchen English. Kitchen English. Come on, go dike. di kegum muriti volleyball. Come on, go dike. di kegum go cemetery revival. Mo ngo RIP hold. Nonsense. Ibra nge ekufere. Lekwa obode nwa. digo, que cualquiera. Um, um, um, um, Auntie Corey. Uh, Carol, not Corey. Oh, oh, oh, what would go ya ka ọ ka ị na-amada ụda mfe na ụda ụda nsuli na ụda nsụtụ n'olu igbo enwe ihe na-akpọ ụda nsuli nwee ihe na-akpọ ụda nsụtụ nke ka arụ ụda nsụtụ kọrị ụda nsuli imo ihe m ji kpọwa gị wụ na ọrụ nwa elekebe na m nọ nga arụ arụrịala m erezum m m anụchala m ihe m na ụgbọ a were zum m arụ ebe dị mkpa ha ka m ga-anọ nga m na-anọ na ada akwụ ụgwọ m na-anọ na ada akwụ ụgwọ unu were mere futbọl m nyere moto gbago agbago m nyara gbagha agbagha m ya nọ ọrụ ọnwa gwụ adịdị onye ga-asị m ah, ah. m wee rọn nọ ga na-eri asọt onye ukwu nye m asọt onye nta nye m asọt ewere mpara kwere m ọnya ka elu n'ala aha adị m akpa ọnya nke gị adị m akpa ọnya nke si awa ozu na-eshiri na kichin adị m akpọkwa ọnya ka nwa nwa si ebu ka ozu bụlalụ obodo ụnụ nwere ọnwa tiri m nke na-esi na baga na bafrum gị saa ihe ọ ga-anọ ngwa ọ ga-agụgụ uri na-agụ uri na-emela obi ọgụmori lọv gụmori lọv gụmori lọv gụọ nnọrọ nọrọ nga nọ ahụ m niile alali elu ọnọ nsọ erughị aka dịkwana ihe a ga-enye m nwụkwụ m ede mmiri mgbe ọbụla nwụkwụ m na-ede mmiri nke ọ jakọtara mmiri wande m dee ka mmiri nwụọ sabịara m ọrụ erezum ole m biko ụla ka m nọ n'ili ịmanụ na ọ na bank eh? mma na ọ na bank nkebada ahụ samari ma na aga ego ndị mmadụ nrasa aka m ga ego ndị mmadụ na-apa akụ nwe okwukwe data otu esi otu osi kama ha ga-akwụ m mburukwu egbulaga mbịa nga anọ ego ahụ dị m o nwere nsogbu gakwado ga-agwa ese na ndị o mere ndị o mere m plus bịanụ ya ọnụnụ anyị niile enwene nsogbu nsogbu ka anyị kakee ka ọ bụ nsogbu o nwere n'obodo oyibo o nwere hope ka anyị anyị nwere ebe ma wụ otu hope anyị nwere anyị wụ hopes mbanyere m ụtọ ọzọ ya bụ na moto waịta oh, anyị enwe isu Oh, m ga-asa moto m na-aga na-abịa enwe ushi maka chineke ị ga-eshi bụ ozi akpọla gị kọrị ị ga-eshi ka anyị kọrị ị ga-eshi e, ka nọtmek ị ga-eshi ka okpeyi ogiri okpeyi ogiri ọdachi ogiri ekwe ị ga-eshi ka ya ebe ilechara m anya sị na mụ na gị adịghị ihe ọdị gasị mụ na gị ga-enwe mụ na ụmụ okorobịa ndị ọdụ na-enwe ihe nke ọdọ mụ nwa onye ga-enwe ushi ndị ọdọ mee m shie ndị ọdọ mee m shie ịla ala na bịa bịa bịa kpụrụ m maka chukwu mama aladụ kpọmba skar achọ ilefi m igbo adịghịzi ekwere wee remote gbagowa elu ọgwụla na ihe de ji isi lá nwa kpọtara ụmụnne ya ka ha mata onwe ha ya ajụ ee kedu ọdị ihe bụ nke a ee ngwa bịa m ka gbagolite elu o Mami, mami, deu quase. Salve, não. não, não to fine na ka ga ban ba ba sai ne to mun je no na mụ na stay small na eh mụ na stay stay small for us. ka mkpọla ha eh? ka nwa zuru ike. ee eh? eh. mm. ok mụ wait small make arrange something for for na mụ na put for belle. ee osinge concussion ị na-esi ebe a ala m. ee this one see see this escape from abino o. who you dey talk like that. hey, iwe they were. iwe ka mkpọla ha. until na cause of you. ọtụtụ oge ha ga-emepe Hmm. I never say anything. Mm, eh? after mona come again mm. we wey don dey use am for hundred nakalipna hemen. ọwọ hụrụ ụmụ kịrịkịrị ọgba nje na amaghị ebe ama echelalie a na bụ na amerịka ha agbalalie nke nwatakịrị bịa were mmiri ihe egwuregwu ele etu osi were obere nwa ka bịa na-agbafọ m n'ezinụ nwanne gaa Eh, eh, eh, agaje m aza ala ili nne gị agịdị m atọ ọnụ mụ na mụ anụ ọhịa ewere e ewere mụ na ọnụ na disel kampans anyị nọrọ na-ezizi mụ na ero na-arụ mụ na nkịta na-arụ eburu e ero buruburu ebe niile nwa anụ ọhịa ma nwa ose nkịrị ma enwe dị salarị salarị gị oge ole ijiri bịa nga anọ na-ekwu ka gị na-etiga m ọnụ ndakwa ogbo ala ili kụgbukwa ego ọmụ akọsị ya ọwụ ọwụ m ihe hapụrụ oke akpụrụ m akpọ bịa nga asawa ịnyịnya moto ihe m ga-arụ m na-ebuwogo ozu mkpụrụ ozu gbago agbago ledị ka ukwu nụsi ya shiri ka amụsị bini mgbe echi agaji ahịa nwatakịrị were ahụrụ nye gị anọ nye gị anọ ịnyụpụ ịnyụpụ m driving akademi na ahụ o ewere na mgburu okwukwe n'ime m nwere n'ime chineke jikarala onwe m ana m ozu m na-adụrụ na manchari Hmm? kụda nwa ahụ bere nwa na nene ebe m si ebido ebido yiri na okwuru adịke m nọ ịnyịnya igwe ya na-asị ka mmiri ọkụ ọsọ a na ọsọ ya ama uvuo ede ihe m na-aga azụ ụda sọtụ ihe m nọrọ n'ọwụ liza ngwere chineke na nwụọ ama akwụsị ọsụsụ ya ọ my fault awụsị akpazara m oku akpọrọ m akpọwụ ewerele edukeshọn gajila m ya n'ime m sọwa ịnyịnya moto ka mma ọ ihe m ji ọkpụdere maka chụkwado ebe m na-aga m aga ya wụnụ ịlụta ga-eche dị mba ka agada m ihe m ga-anụ nye ole asị m gaa zute aka n'ọdụ amata ihe ọ tụọla m bekee gị na bịa bịa bịa onwe gị ego na ala ala kama m laa You are not from the Western world. You are a full-fledged Igbo girl. As a matter of fact, nna gị bụ onye Igbo, nne gị onye Igbo, nne nne gị onye Igbo, nna nna gị onye Igbo, ihe niile gbasara gị Igbo. I'm not anything of Igbo. I'm not Igbo. Arapuwagogo, Iyana village. You will go to the village so that you will cope with your parents. What of Osas? Osas is not going with us. Osas will go. No, she will not. Osas will come. No, she will not. Osas will come. She is not going Osas anywhere. Osas is gonna come. You learn to wash your clothes yourself. No, learn to make your I can't yourself. wash my clothes. Get ready, Nigga. I can't. I don't care. You will. Aunt, That's I can't wash my clothes. How am I gonna cook? I'll wash my clothes with myself. What does grandma look like? I don't know qualified. I can't qualify!